na ndị ụka jere mgba ọ bụ na ọrụ na na na-ese ndị na soshal midia aga m ihe a ndị ama mma hey my people reverend father ejike mbaka is not letting go of this his misunderstanding with mr pitobi in this his latest speech he saying that it was because of pitobi that adoration ground the house of god was shut down and for this particular reason that pitobi will continue to suffer for it he said that if not because of how they were posting everything that happened during the time that the church gave him punishment, if not because of how they were posting it on social media, that nobody could have known that he was serving punishment for that reason. But because of that, that all of them, both the bishop, Peter Obi, and all that, that made the church to shut down, that they will all continue to suffer for it. I want you guys to watch the video and for yourself. social media, Hello? We are moving on. ihe niile e nyere m m na-ede n'asa onwero nke unu ma nwere nke m na-akọrọ unu I love the church, I respect the church, I obey the church. mana mgbe ndị believe na ha maka esi akparị mmadụ bidoro send way na social media unu aka iri iji ntị unu na m je asịrị njeche nata achọrọ m izochi ma bishọp zochie ụka nọ n'enugwu mana ekpere m bụkwa ọzọ emere ha dere na soshal midia monastri ewu ka o gosi na e were tari and pawa there are things that must remain in sub-secret too. nke ọ bụ na ederepụ nso apology to Peter Obi ruru o nwere some personalities you can harm without going harmed ọ bụrụ na onye ahụ adịka mma Jason eche Peter say you are the rock on you I build my church the gate of hell shall never prevail against ejiri maka mmadụ nkịtị mechie ebe a na-ekpe ekpere You may not know the spiritual virus that is spread on the atmosphere. O menụrụ, and onye Chineke ama ga-atagidekwa afụfụ ya. Hell shall never prevail against the church. Unless ka m amara ọzọ onye m na mbido adoration a o nwere egwu m na-agụ everyday mmebere blesara na mbido n'ezie amaara m chi nke na-ekpere n'ezie amaara maara m chi nke m na-ekpere amen ha don't talk anyhow ejenọ m ịza bishọp nsunu na m na-eje ịza m nakwa zoro ezo oche ọ bụ na a gere m ntị ihe a agaghị ime ka o si mee but I have to sacrifice myself to save the dignity and integrity of the mother ecclesia. so ihe nwoke na ị ga-asị na ya meriri nwoke onye meriri o <laughs> them to Jesus. Ọ na na-eme ihe biribiri ka ị na-eme ka ị na-epost ka ị Some bad news should die with you. Ọ nke ọ ga-abịa post idelitie ya ya jedebe. Ọ sị ya mmadụ ọzọ anụkwa n'ihe a ọ maka secret of Jesus a ngwa ngwa ọ gwachara ha ya ewezie ntị nke tọchịrị m ọfụma Pita na onwe ya ediwere ọzọ ya say, from that time forth jesus began to show his disciples that he must go to jerusalem and suffer many things at the hand <laughs> not the hand of idol worshippers o but the hands of elders and high priests high priests ndị isi ụka and scribes and he will be killed on the third day and be raised from death. Peter another nka Peter suffering now and receiving the attack from fellow church members. Anywhere you see a priest suffering, the suffering is from the church. Or suffering from their churches. Why? Jesus said he's going to suffer from the hands